If you know your history, then you will know where you are coming from. And in whatever you do, seek wisdom. Knowledge is power. Inugo Maka the book, Hip Hop and Igbo Culture, authored by Martin Ifanichuku Ekezie Ezanumba the First, Metal of Ebona the 103.5 FM. There is a great insight in hip hop and Igbo culture. You can get this book or pick it up at a bookshop in St. Teresa's Catholic Church, Omonya, or at Ebona the 103.5 FM Ogidi. You go to www.amazon.com Search for Hip Hop and Igbo Culture by Martin Ifanyichukwu Ekezie. For further information on how to get this book, please call 080 39167049 or you WhatsApp 080 65 79 haleluya ebe eh, ka agụ m ka anyị tụrụ chineke na ụbọchị tata ụbọchị chineke ji eke ya wee ma ọbụrụ sọ mma mmiri adaeze ezo anwụ ada achasi ike ọ bụrụ ka o si wee kwado ụbọchị tata onye bịa ebe a tata ka o were aṅụrị n'ala ndị dị nọdụ n'ọrụ na-enye mmadụ um, tit for tat maka okwu ndị a na-ekwu ọtụrụpụ n'isi okwu a na-ekwu ọtụtụ na abụrụ eziokwu ga-enyelu mmadụ aka na ndụ ndị ji anyị na-ekele unu n'afọ nna na nwa na mmụọ nsọ enyemaka anyị dị n'afọ dị mana anyị onye mere eluigwe na onye nwe anyị nọ n'elu ụlọ chukwu na ji ike niile na n'otutu ebe otu na n'elu aja n'afọ jizọs taata bụ ọmarịcha ụbọchị iji aka ya wee mee ọ bụrụ ka o si masị gị na ncha ya ezukọta n'ebe a taata ọtụtụ ndị ka nọ n'ụzọ abaife akara aka arị akara aka ga-eri mkpụrụ anyị bịa ka anyị nye ya otuto ọ kachasị n'ọmarịcha akwụkwọ a edepụtara nwanne ya nwoke martin ifeanyị chukwu ekezie edepụtara e ihe ọkpa igbo kọlchọ Anya ka e ekele gị kọlchọ na-egosi omenala ndị kọlchọ na-egosi etu ndị si ebi ndụ etu ndị si na-eme onwe na befa kọlchọ dị kọlchọ dịkwa kọlchọ na-abụ when they meet the influence one another ma kọlchọ nke anyị bụ omenala nke Igbo ndị Igbo nweka fa si eme ọnụ kafa si ekwu okwu ọnụ kafa si adị ndụ ebe ọbụla fa nọ fa na-egosi na fa bụ ndị Igbo anyị na-ekene Chineke ọnọdụ anyị abụrụ ndị si n'akụkụ ebe a we cannot be otherwise amasị Chineke ọ dị etu anyị na-ekene Chineke n'isi nwanne ya nwoke Martin Ifeanyị Chukwu ekezie maka anya bụ akwụkwọ dere enwere m aṅụrị na Martin ka na-ewepụ ọ na-alụ na ebe ọ na-adị 103.5 FM ụmụ amakwuru onye ọgwụ amarọ na mụ na ya ga-emesi amalụ kama ọ na-abụ ọtụtụ oge nnọpụta n'otu mgbe pụta n'ụtụtụ nkasi agba mas nọdụ na-eme few things na breakfast table ntinye ebe ọ na-adị 105 103.5 si na agba amụ na redio etu si na-akọ akụkọ amara na m ga-ama onye ọ bụ ọ dị ofu ụbọchị wee enwee program a na-eme wee bịa so oge ọbịa nwa nọ na mas mesị agafe onye na asụ na na-abụ ndị ebe ọ na-asa ke okwu okwu ozugbo nketa his voice tug of nwata metal nọ ya eri oge ahụ na-adịbazi ezigbo mmiri enwere m aṅụrị na ịkpọ nka nsogbuga taata ọtụtụ ndị fada na ndị ụkọchukwu na ndị dị iche iche na-abịa ma chineke nọla otuto na ị na-bụ onye ụka ọ bikos inwe connection to god ka iji wee kpọta ndị ụkọchukwu ndị fada ma ndị bishọps edegara afafa na invitation kaadị chineke gọzie ebe ọ dị ukwu n'afa jizọs anwa bụ ndị gago n'abịa a sị na-ekele Chineke ọ kachasị na ọmarịcha akwụkwọ nke anụmanụ ama na ọtụtụ ndị ka ga-abịa mana anyị wapụrụ ụzọ bịa anyị ekpekọ ekpere ka chineke nara anyị ya ebe ọ dịbu n'afọ a jizọs ka chineke nara ife niile a ga-eme tata dozie n'afọ a jizọs ka chineke chekwaa ndị na-abịa tata afa bịa nke ọma nakwa n'udo n'afọ a jizọs ka chineke mee ife niile a ga-eme tata ka ọ pụtara ntụziaka ya n'afọ a jizọs ka chineke mee onye ọbụla na-abịa ebe a ka abịa ebe a tata ọ ga-amụta ya ife ọ ga-amụta ife ga-enyere ya aka igosikwa site na emereme anyị na anyị bụ ndị Igbo idebe anyị n'afọ a Jizọs ọ ga-esitekwa na ife ndị dị iche na okwu a na-ekwuga ọ na-ana ọmụsị amụ ndị a arụ adịkwa ya mma n'afọ a Jizọs Jizọs Chineke ka ọ bịakwuru isi bụrụ onye isi oche na mmemme nke tata ka fancha gaa na ntụziaka ya ka onye ọbụla bịa ebe a na o were aṅụrị na infọmeshọn ya nyere ya aka na ndụ wee nachi ya sị na Jesu Kristi onye nwe anyị n'afọ nna na nwa na mmụọ nsọ onye isi nchụaja ife a Father. DJ, thank you. Okay, thank you. If you know your history, then you will know where you are coming from. And in whatever you do, seek wisdom. Knowledge is power. Inugo Maka the book, Hip Hop and Igbo Culture, authored by Martin Ifanichuku Ekezie Ezanumba the First, Metal of Ebona the 103.5 FM. There is a great insight in hip hop and Igbo culture. You can get this book or pick it up at a bookshop in St. Teresa's Catholic Church, Omonya, or at Ebona the 103.5 FM Ogidi. You go to www.amazon.com hip Search for Hip Hop and Igbo Culture by Martin Ifanyichuku Ekezie. For further information on how to get this book, please call 080-3916-7049 or you WhatsApp 080-6579-6599. Open